<laughs> ụmụ ọdịnala Igbo ụtụtụ ọmanụ a sị nkachi taata bụ afọ fọtara anyị ihe ọma ma fọpụrụ anyị ihe ọjọọ Asị m ihe anyị eri bịa ihe eri ya bịakwana Asị m na anyị ga-azụ ka afịa na anyị ma na afịa a sị m na anyị ga-ejere obodo na-ada obodo a sị m onye chụwa anyị ada a sị m onye si ihe anyị ji wee nọrụ anyị gbuo onye anwa onye si ife anyị ji wee dụrụ anyị adịgbuo onye anwa a sị na kakaka ya ma jijiji ya ma ya a sị m onye fụ anyị lụta nwa ya nwụrụ anwụ na ọzọ ya anwụ <laughs> a sị m ebe bere ugobere nke si ibi ebe na ya gosi ebe ọya ebe ọ bụrụ na o gosiri ebe ọya ebe a sị m kụkwa ya aha m bụ eze na Ugochi Tubelu na Oraifite abụ m onye isi nchụaja Ugochi Tubelu ọdịnala tempụl anyị na-agba afa gba afa mmiri emerụkwazi ọrụ mmụọ dị iche iche kwubikwazi okwu na ndụ ndị mmadụ dị iche iche abụ m onye mgbasa ozi ọdịnala Igbo My mission is to help people live better life. N'ụbọchị taa taba afọ agụgụ m ọfọ dị iche iche kwubikwazie okwu dị iche iche na tempụl n'osi ụtụtụ a agụgụ m fọrị na isi ndị enyi m niile isi ndị niile anyị na arụ ọrụ mmụọ dị iche iche ndị na-egbukwara mmụọ anyị ji alụ ọrụ anụ n'ụzọ dị iche iche gọkwazi ọfọ n'isi ndị niile na agụ ọfọ for 21 days kwuru ka agọba si na ọmaka ga-emere unu niile na agụkwazi ọfọ n'ụzọ pụrụ nnukwu iche na-ekwupi okwu n'isi ndị niile na-abụ ha anya nechabi onyonyo anyị ha tụsara ya ndị ọzọ ka ife ọmarụ mee ife ọma mere ofu onye mekwara onye ọzọ nwanye nwunye di ya maka na nke mere ofu onye ama ezu enugo a m nnụnụ ga-ejere obodo nara obodo ise abịa n'ụbọchị taa akọwa isiokwu nke bụ chọọ ị ga-achọta rịọ ị ga-arịọta kụọ aka na a ga-emeghere gị ụzọ ọ na isiokwu anyị n'ụbọchị taa ọ ka fọrọ mkpụrụ ụbọchị anọ 4 days ka eze anụ Ugochi tubelu Oraifite ga-eri ji akụkọ ọ ọfọ na tempụl na rituals anyị na-eme dịrị rituals anyị na-eme ya na aja nsoro ọka anyị na-eme ụbọchị kwa ụbọchị sisi last week ọtụtụ ndị mmadụ na-esonyekwara anyị n'ụzọ pụrụ nnukwu iche lụtakwa wee gwa gị etu ị ga-esi wee sonye wee na-eketa oke na ọfọ na aja niile a na-achụ n'Ugochi chụbara na tempụl ihe ị ga-eme bụ chebe ihu na east yụọ ezumezu mmụọ the forces of nature si ha biko na ịchọrọ ka iketa oke na ọfọ na aja niile a na-achụ n'Ugochi chụbara na tempụl ime ya ebute ezigbo obi you will ị ga-eketa oke na ya bụ aja na ụfụ anyị chụrụ na ụfụ anyị gọrọ na onye na aja anyị chụrụ n'isi mmadụ niile for the benefit of the whole creation anyị na-achụ aja sị ka ọmaka na-eme anyị na-achụ aja na-akpọku mmụọ niile na-ejere chukwu na mmadụ ozi n'aha chukwu okike nke pụrụ ime ihe niile anyị wee na-esi na ọmaka ga-emerụ gị onye ọma na-ege ntị nene onyonyo a maka na adịghị ka ibe nwanne na ọ na-agụ akwa nke a bụ ofu ọkwa nchọ ka mma na anyị eri gị na fọ days taa mm-hmm. sogbozie five days taa five days today on 18th anyị ga-eri ji kebụa amụkwara m ọkwa oge gara aga wee kwuo na eze na Ugochi na anyị na-agba afa miri emi na ịgba afọ anyị na akwụ ụgwọ mana kanselin anyị na-eme anyị ji enyere ọtụtụ ndị mmadụ aka n'idozi ha olu gbaziere ha ụzọ gwa ihe ha kwesịrị ime ka dị mma wee dị anyị na-eme nke a kwa ụbọchị ụka ọbụla 8 a.m. kwụsị na 2 p.m. na ya bụ kanseling bụ fri anyị na-eme ya maka na our mission is to help people live better life mana ọ bụrụ na ịgba afa a na-akwụ ụgwọ na-akwa arịrị na mgbe ọbụla ihe mgbu nọ n'ụzọ gị wee na-asị n'ụzọ ihe na would involve aịta na nwa mgbeke amara akpụ isi maọbụ na agụba adịrọ nkọ ụtara ya I keep saying it na when things are so terrible for you mgbe ihe na-akọ gị ka onye ị ga-ebite mgbe i tiri eti tie tọtọ maka na o nwere ofu akwụkwọ nkwa chukwu okike kwere mmadụ na ihe ị ga-eri ama akọrọta gị dị ka mma nke ndụ mana mgbe ihe ị ga-eri kọziri gị maka na okwu na akwụkwọ ndị ụka ọbịa kwụsị na ọbụna dị nnụnụ nke igwe ha enwere ubi ma ọ bụ ọba mana chukwu okike nke pụrụ ime ihe niile na-azụ ha nri ọ bụrụzie ego nwa na onwe gị bụ mma nke ndụ gaa nọ you cannot even pay your bills you can't feed well when there is a problem and that problem can only be solved when you yes gị ọ na anya kwenyere kwenyesi ike chọpụta na ozuzo oke yana na owuwe anya na-enwere problem ndị Igbo tụọ n'ilu si na onye amara ebe mmiri si bibido maọbụ ya ha ama ebe ọ ya na wee kwụsị maka na o nwere ndị nwere problem today they don't even know na ha nwere problem that is the greatest challenge that can happen to any man you have problems and you don't even know that you have it. problem. That is a great challenge. Eh? But if you know you have problem and you, you look for solutions, definitely you will find. That is why n'akwụkwọ Kobia ụka two 7 verse seven. ọ sị yọọ ị chọọ ị ga-achọta kụọ aka na ha ga-emere gị ana ga-emeghere gị ụzọ gụrụzie gbadatawa from chapter 7 ee eh? gbadataba to chapter 11 12 ifu ebe ọ na gị yọọ ị ga-ayọta chọọ ị ga-achọta kụọ aka na ha ga-emeghere gị na ọbụla dị mmadụ ọgwụrụ nwa mmadụ onye obi ọjọọ na ọ maara ka esi enye ụmụ ya ma ọ bụ nwa ya ezigbo ihe o wee gosi na onwenugo onye nwa ya yọrọ azụ onye ya agwụ onye nwa ya yọrọ bred onye ya okwute o wee si ebe ọ bụ na mmadụ ọtụtụ mmadụ ụfọdụ ndị mmadụ nwere n'oju n'obi ọjọọ despite the fact na ha ju n'obi ọjọọ but yet. ọ dịghị elu ha to the point inye ụmụ ha ajọ ihe kedụzi maka ya bụ chukwu nke pụrụ ime ihe niile ghọtara ya so if there is no way if God Almighty maintaining his creatures massively kedozi ka o si dị gị ka chukwu okike ka Hapogeki exists in this gross material and the Chukwuoke will not feed you. It's not possible. What is possible here is that is either you don't know how to ask or you don't even know how to find it or you don't even know how to knock. That is the only possible problem that can cause all this. But I will, I will take it one by one. I keep saying it that if, for whatever reason, if you think you have done the right thing and yet you have not gotten any result, the only simple answer to it is that it's either you have not done the right thing consistently enough to create results. I mean, good results, massive results. There are these laws in creation that enables you to receive whatever you sow. Galatians says that God can never be mocked. Whatever you sow is what you reap we that study computer will tell you garbage in, garbage out. Whatever you give to nature is what you will receive a multiple fold. Go on your money again. Do you know why you are not receiving good things massively the way it should be? It's either you are you don't even know how to ask Maybe you are asking wrongly. Two, maybe you don't even know how to seek. you are not even following the natural laid down procedure to, for seeking. Three is either you on your own don't even know how to knock. <laughs> yes, there is natural laws that governs the entire creation. I keep saying it. Whenever you go against the laws of nature, you always encounter challenges of life. Because there is already law instituted by the Almighty Father that whatever any man sows, so shall he reap abundantly. The other day I was talking about this. I said, even nature taught us na e was a single seed of corn and plant. During the harvest time, you will receive it multiple fold. That to show you that even your thought, normally weed forms in the spiritual realm. And I have told you before, time without numbers, name were spiritual connection centers for positive work, call it thinking, productive work, productive deeds that all in the life, in the spiritual connection for positivity. The same thing goes to spiritual connection center for negativity. Ebe ọchịchịrị, That if you keep on sowing negativity in creation. You will keep on receiving negativity and negative things in multiple fold more than the one you sow. You get because in the center of positive things and they are sowing positive things, it will keep on attracting thoughts and wish that's similar to the homogeneous species. You keep on attracting the same thought, uh, thought, thought, thought forms from the spiritual realm that is similar to the thought and whatever you have created. So if things are not working perfectly for you, the solution is not far-fetched. The solution is you. Yes. Stop making excuses. You are blaming things are not working for you, What for you. You are blaming your uncle. You are blaming your father. You are blaming your mother. You are blaming your relative for your own failure. You must take on responsibility that whatever that is happening to you now is as a result of your own fault. You might say it's your uncle, you are this, you are that, or your parents that is responsible for your predicament. <laughs> to you, you are thinking that you have sound smart. No. The problems lies deep on your feet. They are the ones. Because even when somebody so evil thoughts to you, You allowed it. You allowed the thing to take on form because you accepted it. That is why the thing coming back to you. But if you define exactly what you want, and from the one, make haste when time see there. you create that time and make your own decision in life well known. Then, if you do this, you will never go astray. But you are your lukewarm attitude. Ijuru oyi, oyi, ọkụ. You be vomited. Ghọtara So ihe na-achịkwa tata bụ bido taa if you don't know how to ask onye maara mentorship is very very important onye maara ụzọ ka ekụziere gị the do's and ka ị ghara ụzọ when you fail blame yourself and learn how to stop blaming others Because when things are not moving well for you, it means that you have not done the right thing consistently enough to create massive good results. You might be doing, but what you have done or what you are doing is not good or is not good enough or you have not done it consistently consistently enough to create massive results. So I will advise you to follow who know road. Yes, very important. Follow who know road. So that you'll be able to do the right thing, the needful, so that your way will open. So you must be mentored on how to ask. You must be mentored on how to seek who was mentored on how to knock. Sorry, because if you refuse and did not do it the right thing at the right time, you are just joking. That ugly condition you have found yourself, you can put a stop to it if you so wish. Mm. if you so wish. Run away as long as your leg can carry you from any negativity that is bringing negativity or negative energy to you. After doing this, start doing the right thing. I've said it times with that number that you need to know what is forbidden in your land and avoid unnecessary creating tensions. Never you try to do or keep perpetuating evil. Once you keep on doing the right thing, the right blessing will keep following you. ekwuru m na 18 na o nwere ndị anyị ga-ekwubido okwu o nwere ndị anyị bidogoro rụwara ọrụ mmụọ dị iche iche na-achụrụ ha àjà kwa ụbọchị kwa ụbọchị ka chi dị mma wee dị mana anyị ga-ewetakwa ya n'isi njedebe na 18th hour at least this first round yes it will continue after this first round this month of September It will continue till the end of Mbamut. Ọ bụ oge aja wee kwuo na ị nwere ike ịchụ aja ebulu kwukwazịa na ị nwere ike ịchụ aja ọkụkọ oke na nwunye ghọtara ya mmiri na ọkụkọ na abụ ga-adị involve ma ọ bụ ịchụ aja aja yiri n'igwe aja a ga-achụ afta ka etichara ihe niile eji achụ aja aja usoro ọkụ den aha ndị niile bụ ndị a na-achụ onye bụ aja wee si bi atụ achụọrọ ha ya aja ka aja na-egbutu mgbidi niile ekwubie m okwu n'ụbọchị taa ekwubie m okwu n'ụbọchị taa n'isi ndị niile nọ n'ọnọdụ ihe mgbu dị nọ n'ọnọdụ jebe jebe adị mma naba naba adị mma ndị nọ n'ọnọdụ eribe na afọ eji ụda ndị nọ n'ọnọdụ dị tu patetik ekwubie m okwu n'isi unu see that that be broken let that uneasiness agbacha ka elefant erie ka ọkụkọ let it be broken ekwubie m okwu ene ịke ọsụ ọbụla nke na-ewetara gị ogbochi ụzọ ekwubie m okwu let those causes be broken let favor locate you a sịrị m ogụwa onye kwụ na ebe ịkwụ kịta abụrụ ebe ị kwesịrị ịkwụ in creation ekwubie m okwu ka dịka akajuọfọ wee kwuo let those causes backwardness be broken n'aha chukwu okike nke pụrụ ime ihe niile ise ebezinarịrị my message of today is message of hope message of confidence a meseji asị m nye n'ụbọchị taa ka m wetalụ ndị nọ n'ihe mgbu ndị nọ n'ihe isi ike ndị nọ n'ọnọdụ ojebe ejebe adị mma m ha ozi olileanya andọ ozi olileanya ka m taa hmm. ibezi n'akwa ịsịkwara na kọndishọn gị ajụ ka na o nwere onye na hope adịrọzi na ịnago no ọ bụrụ na ị nwere okwukwe you can believe me as long as you are under the influence of my voice I speak positivity into your life ka pụta ihe gị kwụsị ịkọ ọta ọ bụkwa na onye nọ na mpaghara Anambra steeti ọ n'ala Igbo ọ bụrụ na ị nwere ike ivisit Ugochi tụrụ na tempụl bịa aga m enyere gị aka ihe ị ga-ewepụ haf confident ịbụ na onye nwere mmụọ aghụghọ n'ime na ọ kọrọ onye ọ ga-ebite nwekwara ego moto ga-edu ebe na Ugochi tụrụ na tempụl n'otu ụbọchị ụka ka m kwubiere okwu ka egwu na ndụ gị ka ya bụ ndị awache na nke gị akpọ ekpoko ka ha fụ na dịka nwere ike ịdị ndụ ọzọ na dead bone ekwubie m okwu n'ụbọchị taa n'isi ndị niile nọ na mba ofesi ndị nọ ka ọnọdụ ha dị njọ ndị nọzi ka ha tọrọ atọ ekwubie m okwu okwu nnwere onwe si na unu ga-enwere onwe unu n'aha Chukwu Okike nke pụrụ ihe niile ise a sị m na unu ga-ejere obodo n'ala obodo a sị nke ọma ka meela unu taata m na okwu n'isi ụnụ. a sị nka ndị niile nọ mba ofesi 10 15 20 years enwebedo ihe anọpụtara a sị m let your day eh shine let favor locate you let open doors locate you ka ifeọma bido mmebe ka egwu ọma gụma na ndụ gị maka na adịghị ụka ibe ha na-agụ akwa inwe meseji ị ga-esendịrị m nụa na meseji na WhatsApp sendị ya na 08057837672 eze a na ogbochi tubere bafa m mana ana m ga gị ebesi na akwa na o ndị ọnọdụ ha ka ọnọdụ gị njọ ma today tasmania o nwere oge ọnọdụ mụnwa ka nke gị njọ but I never give up. I stood my ground. n'oge adịrịrị ma. Today, I'm singing a new song. Send na a message na in na my screen. Ka nyere gị aka ka ịpụta ite ude. Like I, always said, that our mission is to help people live better life. Asị nke ọmaka ha mere ụnụ. Ah, ka ike nke onye pụrụ ime ihe niile gọzie ụnụ. ma chekwaba ụnụ na ezinụlọ ụnụ ụnụ ndị na-akọ ọta ịdọ n'ihe mgbu dị iche iche ka ụnụ resive blessing ka ịkọ ọta kwụsị ka ụnụ wee pụta ihe na-eto aka si onye n'aha Chukwu okike nke pụrụ ime ihe niile ise